ndị kọrent nke abụọ isi nke iri na atọ nke a bụ ugbo nke atọ m na-abịakwute unu n'ọnụ ndị ama abụọ ma ọ bụ atọ ka a ga-eme ka okwu niile ọbụla guzo agwawo m ha n'oge gara aga ana m ebukwa ụzọ gwa ha bụ ndị mehiewuru n'oge gara aga na ndị niile fọdụrụ dịka mgbe m nọ n'etiti unu ugbo nke abụọ ugbu a kwa mgbe m na-anọghị n'etiti unu sị na ọ bụrụ na abịa m ọzọ m gaghị eme ebere eburu na-achọ ihe mwapụta kraịst onye na-ekwu okwu n'ime m onye na-abụghị onye na-adịghị ike n'ebe unu nọ kama ọ dị ike n'ime unu n'ihi na esitere na-adịghị ike kpọgide ya n'obe ma o sitere n'ike chineke na-adị ndụ n'ihi na ya onwe anyị bụkwa ndị na-adịghị ike n'ime ya ma anyị ga-esite n'ike chineke n'ebe unu nọ soo ya dị ndụ na-anwa n'onwe unu ma unu dị okwukwe anyị na-awapụta n'onwe unu ma ọ bụ unu amazughị onwe unu na Jizọs Kraịst nọ n'ime unu ma ọ bụghị na ọ bụ ezie na unu bụ ndị a jụrụ ajụ ma ana m ele anya na unu ga-amara na anyị onwe anyị abụghị ndị a jụrụ ajụ ma anyị na-ekpere Chineke ka unu ghara ime ihe ọjọọ ọbụla ọ bụghị ka anyị onwe anyị wee pụta ìhè na ịbụ ndị awapụtara kama ka unu onwe unu wee na-eme ihe ọma ka anyị onwe anyị wee dịkwa ka ndị ajụrụ ajụ n'ihi na ya apụghị ime ihe ọbụla megide eziokwu kama anyị na-emere eziokwu ihe niile n'ihi na anyị na-aṅụrị ọṅụ mgbe ọbụla anyị onwe anyị na-adịghị ike ma unu onwe unu dị ike nke a ka anyị na-ekpekwara Chineke bụ ka eme ka unu zuo oke n'ihi nke a ka m na-ede ihe ndị a n'akwụkwọ mgbe nna anọghị n'etiti unu ka m wee ghara iwere ihe ike meso unu mgbe m nọ n'etiti unu dịka ike nke onye nwe anyị nyere m si dị iwuli elu dịka ụlọ ọ bụghịkwa ịkwada akwada nke fọdụrụ ụmụnna m na-aṅụrị na ọṅụ ka a na-eme unu ka unu zuo oke ka a na-akasi unu obi na-atụkwasị n'uche unu niile n'otu ihe na-adịnụ n'udo chineke nke ịhụnanya na udo ga-anọnyekwara unu werenụ isitu ọnụ dị nsọ kelerịta ibe unu ndị nsọ na-ekele unu ka amara nke onye nwe anyị jizọs kraịst na ịhụnanya nke chineke na nnwekọ nke mmụọ nsọ dịnyere unu niile